isiokwu a na-amụ amụ nke iri abụọ na anọ a ga-amụ isiokwu a n'izu malitere na ọgọst 7 ruo 13 ị ga-emeli ihe ndị kpebiri ime n'ofufe Jehova amaokwu akwụkwọ nsọ esi nweta isiokwu a ka ike ime ihe dị mma ghara ịgụ anyị n'ihi na mgbe oge ruru anyị ga-aghọrọ mkpụrụ ya ma ọ bụrụ na ike agụghị anyị ndị Galatia isi isii amaokwu nke itoolu abụ nke iri asatọ na anọ na-enyekwu aka n'ozi Chineke ihe isiokwu a na-ekwu nzukọ Jehova na-agwa anyị mgbe niile ka anyị kpebie otu anyị ga-esi na-emekwu nke ọma n'ofufe Jehova ma ọ bụrụkwanụ na enweela ihe anyị kpebiri ime ma ya na-esiri anyị ike ime ya n'isiokwu a anyị ga-ekwu gbasara ihe ụfọdụ anyị nwere ike ime iji mee ihe ndị anyị kpebiri ime paragrafụ nke mbụ ajụjụ olee ihe na-esiri ọtụtụ n'ime anyị ike enweela ihe ikpebiri ime n'ofufe Jehova ma ya na-esiri gị ike ime ya ihe edere n'ala ala peji sịrị nkọwakwu ihe ikpebiri ime n'ofe Jehova nwere ike ịbụ ihe ọ bụla ị na-agbasi mbọ ike ime ma ọ bụ imekwu nke ọma na ya ka ị nwee ike jekwuru Jehova ozi ma mee ya obi ụtọ dịka ihe atụ ị nwere ike ikpebi ịmụta agwa onye Kraịst kwesịrị na-akpa ma ọ bụkwa na imekwu nke ọma n'ihe ị na-eme n'ofe Jehova dịka ịgụ Baịbụl ịmụ ihe n'onwe gị ma ọ bụ izi ozi ọma ihe edere n'ala ala peji agwụla ọ bụrụ na enweela ọ bụghị naanị gị dịka ihe atụ otu nwanna aha ya bụ Filip chọrọ iwepụtakwu oge na-ekpe ekpere na-emekwa ka ekpere ya kakwuo mma ma o siri ya ike iwepụta oge na-ekpe ekpere otu nwanna nwaanyị aha ya bụ Erika kpebiri na ọ ga na-aga nzukọ ozi ubi n'oge n'agbanyeghị ya ọ gaghị nzukọ ozi ubi n'oge ọtụtụ ugboro otu nwanna aha ya bụ Tọmọs gbalịrị ugboro ole na ole ịgụcha Baịbụl niile ọ sịrị n'oge ahụ ịgụ Baịbụl anaghị amasị m m gbalịrị ugboro atọ ka m gụchaa Baịbụl ma ọ na-abụ m gụruo Levitikọs ma akwụsị paragrafụ nke abụọ ajụjụ gịnị mere na ị kwesịghị ịda mba ma ọ bụrụ na e nwere ihe ikpebiri ime ofufe Jehova ma ị ya ọ bụrụ na e nwere ihe ikpebiri ime ugbu a ma imebeghị ya biko adala mba ọtụtụ mgbe anyị ga-agba ezigbo mbọ ya eweekwa anyị oge tupu anyị eme ihe anyị kpebiri ime ọ bụrụgodo obere ihe ebe ọ bụ na ị ka na-agbalịsi ike ime ihe ahụ ikpebiri ọ pụtara na iji adịm na mma gị na Jehova kpọrọ ihe ị chọkwara inye ya ihe kacha mma ị nwere Jehova ji mbụ ị na-agba kpọrọ ihe nke bụ eziokwu bụ na ọ naghị atụ anya ka ime ihe ị na-agaghị emeli n'ihi ya ihe ị kpebiri ime kwesịrị ịbụ ihe ị ga-emeli ọ bụrụ ihe ị ga-emeli olee ihe ị ga-eme ka ị nwee ike ime ya ka anyị leba anya n'arụ ụfọdụ ga-enyere gị aka ka ọ na-agụsị gị agụụ ike ime ihe ị kpebiri ime paragrafụ nke atọ ajụjụ gịnị mere o ji dị mkpa ka ọ na-agụsị gị agụụ ike ime ihe ị kpebiri ime ihe ga-enyere mmadụ aka ime ihe ndị o kpebiri ime n'ofe Jehova bụ ma ọ na-agụsi ya agụụ ike ime ha onye ọ na-agụsi agụụ ike ime ihe o kpebiri na-agba ezigbo mbọ ka o nwee ike ime ihe ahụ anyị nwere ike iji ya tụnyere ifufe nke na-enyere ụgbọ mmiri aka iru ebe ọ na-aga ọ bụrụ na ifufe a na-efe na-akwụsịghị akwụsị onye na-akwọ ụgbọ mmiri nwere ike ịkpọrọ ụgbọ ya ruo ebe ọ na-aga ọ bụrụkwa na ifufe ahụ na-efesi ike o nwedịrị ike iru ebe ahụ tupu mgbe a tụrụ anya ya otu ahụ ka ọ dị n'ihe gbasara ihe anyị kpebiri ime n'ofufe Jehova ọ bụrụ na ọ na-agụsi anyị agụụ ike anyị nwere ike ime ya otu nwanne aha ya bụ David bi na El Salvador sịrị ọ bụrụ na ọ na-agụsi gị agụụ ike ime ihe ikpebiri, ị ga na-agbakwu mbọ ị ga-agbalịsi ike ka ị ghara ikwe ka ihe ọ bụla gbochie gị ime ya n'ihi ya gịnị ka ị ga-eme ka ihe ikpebiri ime na-agụsikwu gị agụụ ike paragrafụ nke anọ ajụjụ olee ihe anyị nwere ike ikpe ekpere maka ya kpee ekpere ka Jehova mee ka ọ gụsikwuo gị agụụ ike Jehova nwere ike iji mmụọ nsọ ya nyere gị aka ka ọ na-agụsị gị agụụ ike ime ihe ikpebiri ime n'ofufe ya ndị Filipa isi abụọ amaokwu nkiri na atọ sịrị n'ihi na ọ bụ Chineke na-enye unu ume maka na ọ dị ya ezigbo mma ime otu ahụ ọ na-eme ka unu nwee mmasị ime ihe na-enyekwa unu ike unu ji eme ya mgbe ụfọdụ anyị na-ekpebi ihe anyị chọrọ ime n'ofe Jehova n'ihi na anyị ma na ọ bụ ihe anyị kwesịrị ime ime otu ahụ adịghị njọ ma o nwere ike ịbụ na ọ naghị agụ anyị agụ ime ya ọ bụ ihe mere otu nwanna nwaanyị bi na Uganda aha ya bụ Norina o kpebiri na ya ga-amalitere mmadụ ọmụmụ Baịbụl n'agbanyeghị na ọ naghị agụsi ya agụ ike ime ya n'ihi na ọ dị ya ka ya amaghị otu esi akụzi ihe gịnị nyere ya aka ọ sịrị m malitere ịrịọ Jehova kwa ụbọchị ka o mee ka ọ na-agụsikwu m agụ ike inweta otu onye m ga-amụwara Baịbụl m mere ihe dabara ekpere ahụ m kpere gbakwuo mbọ mụta ị na-akụzi ihe nke ọma mgbe ọnwa ole na ole gachara m chọpụtara na ọ na-agụsikwu m agụụ ike ịmalite ịmụrụ ndị mmadụ Baịbụl n'afọ ahụ m malitere ịmụrụ mmadụ abụọ Baịbụl ihe edere na foto eji kọwaa paragrafụ nke atọ na nke anọ kpee ekpere ka ọ na-agụsikwu gị agụụ ike paragrafụ nke ise ajụjụ gịnị ka anyị nwere ike ichebara echiche ga-eme ka ọ na-agụsi anyị agụụ ike ime ihe anyị kpebiri ime chebara ihe Jehova mere gị echiche Pọl onyeozi chebara mana Jehova mere ya echiche o mekwara ka ọrụ siere Jehova ọrụ ike ọ bụrụkwa na ị na-echebara ihe ndị Jehova mere gị echiche ọ ga-eme ka ị chọọ ime ihe ikpebiri ime n'ofufe ya legodo ihe nyere otu nwanna nwaanyị bi na Honduras aka ime ihe o kpebiri nke bụ ịghọ ọsụ ụzọ oge niile ọ sịrị m chere echiche nke ọma gbasara otu Jehova si hụ m n'anya o nyere m aka ịchọta ndị ya ọ na-elekọta m na-echebekwa m ichebara ihe echiche mere ka m hụkwuo ya n'anya mekwa ka m chọsie ike ime ihe m kpebiri ime ofe ya paragrafụ nke isii ajụjụ olee ihe ọzọ nwere ike ime ka ọ na-agụsikwu anyị agụ ike ime ihe anyị kpebiri ime lekwasị anya n'uru ọ ga-abara gị legodo ihe nyere nwanna nwaanyị eri ka anyị kwuburu okwu ya aka ịgawa nzukọ ozi ubi n'oge otu o kpebiri ọ sịrị m chọpụtara na e nwere nnukwu ihe na-akwa m maka na anaghị m aga nzukọ ozi ubi n'oge ma ọ bụrụ na m agaa n'oge m ga-enwe ike ikele ụmụnna mụ na ha nọrị akwa m ga-egerekwa aro ndị ga-eme ka ozi ọma na-atọ m ụtọ megwa ka m na-eme nke ọma n'ozi ọma nwanna nwaanyị Erika lekwasịrị anya n'uru ịbịa n'oge ga-abara ya o mere ka o mee ihe ahụ o kpebiri olee uru ndị ị ga-elekwasị anya na ha ọ bụrụ na ị kpebiri na-emekwu nke ọma n'ịgụ Baịbụl na ikpe ekpere jee otu ọ ga-esi mee ka gị na Jehova dịkoo na mma ọ bụrụkwanụ na e nwere otu àgwà ndị Kraịst ị chọrọ ị na-akpa lekwasị anya n'otu ọ ga-esi mee ka gị na ndị ọzọ na-adịkwu na mma gbalịa depụta ihe niile mere iji chọọ ime ihe ikpebiri ime ịnọtụ ga-eleruo ha anya nwanna Thomas anyị kụburu okwu ya sịrị enwee ọtụtụ ihe mere m ga-eji mee ihe mkpebiri ime ọ ga-eme ka m na-agbasi mbọ ike ime ya paragrafụ nke asaa ajụjụ gịnị nyere nwanna Julio na nwunye ya aka ime ihe ha kpebiri ime ka gị na ndị ga-eme ka ọ na-agụsị gị agụụ ike ime ihe ikpebiri ime na-anọkọ legodi ihe nyere otu nwanna aha ya bụ Julio na nwunye ya aka ịgbakọ mbọ n'ozi ọma otu ha kpebiri nwanna Julio sịrị ndị anyị metere enyi bụ ndị na-agba anyị ume ka anyị gbalịa na-eme ihe anyị kpebiri anyị na ha na-ekwurịtakwa ihe ahụ anyị kpebiri ime ọtụ n'ime ha emeela ụdị ihe ahụ n'ihi ya ha gwara anyị ihe ndị nyere anyị aka ndị enyi anyị na-ajụkwa anyị otu anyị si eme n'ihe ndị ahụ anyị kpebiri na-agbakwa anyị ume mgbe ọ dị anyị mkpa ọ bụrụ na ọ naghị agụ anyị agụụ ime ihe anyị kpebiri ime paragrafụ nke asatọ ajụjụ olee ihe nwere ike ime ma ọ bụrụ na naanị mgbe anyị na-eme ihe anyị kpebiri ime bụ mgbe ọ na-agụ anyị agụụ ime ya nke bụ eziokwu bụ na e nwere mgbe ụfọdụ ọ na-anaghị agụ anyị agụụ ime ihe anyị kpebiri ime ọ pụtara na anyị agaghị emeli ya mba iji maa atụ ifufe nwere ike inyere ụgbọ mmiri aka iru ebe ọ na-aga ma ọ bụghị ụbọchị niile ka ifufe na-efesi ike e ụbọchị ndị ifufe na-anaghị efe chaa chaa ọ pụtara na onye na-akwọ ụgbọ mmiri ahụ agaghịzi aga ebe ọ chọrọ ịga mba ụfọdụ ụgbọ mmiri na-enwe njin ụfọdụ na-enwekwa ụmara onye na-akwọ ụgbọ mmiri nwere ike iji nke ọ bụla n'ime ha kpọrọ ụgbọ ya gaa ebe ọ chọrọ ịga ọ bụrụ na ọ na-agụsị anyị agụụ ike ime ihe anyị kpebiri ime e nwere ike iji ya tụnyere efufe n'ebe ụgbọ mmiri mana ọ bụghị ụbọchị niile ka ọ na agụsi anyị agụụ ike n'ụbọchị ụfọdụ o nwere ike ọ gaghị na-agụ anyị agụụ ime ya n'ihi ya ọ bụrụ na ọ bụ naanị n'ụbọchị ọ na-agwa anyị agụ ime ihe anyị kpebiri ime ka anyị ga-eme ya e nwere ike anyị agaghị eme ihe ahụ anyị kpebiri ime ma otu ahụ onye na-akwọ ụgbọ mmiri nwere ike ịchọta otu ọzọ ga-esi ruo ebe ọ na-aga ka anyị nwekwara ike ịgbasi mbọ ike ime ihe anyị kpebiri ime ọ bụrụgodị na ọ naghị agụ anyị agụ ime ya ọ bụ eziokwu na ọ gaghị adịrị anyị mfe ma obi ga-adị anyị ụtọ ma ọ bụrụ na anyị eme ihe ahụ anyị kpebiri ime tupu anyị eleba anya n'ihe anyị nwere ike ime ma ụdị ihe ahụ mee ka anyị burugodị ụzọ zaa otu ajụjụ ihe edere na foto eji kọwaa paragrafụ nke asatọ na-agbasi mbọ ike ka ime ihe kpebiri ime paragrafụ nke itoolu ajụjụ o nwere ihe o mere ma anyị gbasie mbọ ike ime ihe anyị kpebiri ime ọ bụrụgodị na ọ naghị agụ anyị agụ ime ya kọwaa Jehova chọrọ ka anyị jiri obi ụtọ na-efe ya nakwa ka ofufe anyị na-efe ya si anyị n'obi n'ihi ya anyị kwesịrị ịgba mbọ na-eme ihe anyị kpebiri ime n'ofe Jehova ọ bụrụgodị na ọ naghị agụ anyị agụ ime ya legodị ihe Pọl onye ozi mere ọ sịrị m na-ejidesi onwe m ike na-eme ka ahụ m bụrụ ohu m ndị Kọrentị nke mbụ isi itoolu amaokwu nke iri abụọ na ise ruo iri abụọ na asaa Pọl gbasiri mbọ ike mee ihe Jehova chọrọ ka o mee ma mgbe ọ na-anaghị agụ ya agụụ ihe ahụ Pọl mere ọ masịrị Jehova ehenụ Jehova gọzikwara ya maka mbọ ọ gbara paragrafụ nke iri ajụjụ olee uru ọ na-abara anyị ma anyị gbasie mbọ ike na-eme ihe anyị kpebiri ime ọ bụrụgodị na ọ naghị agụ anyị agụụ ime ya obi na-adịkwa Jehova ụtọ ịhụ ka anyị na-agbasi mbọ ike ime ihe anyị kpebiri ime ma mgbe ọ na-anaghị agụ anyị agụ ime ya obi na-adị ya ụtọ maka ihe anyị na-eme ọ bụrụgodị na ihe ahụ anaghị atọ anyị ụtọ ọ ma na ihe mere anyị ji eme ya bụ na anyị hụrụ ya n'anya Jehova ga-agọzi anyị maka mbọ anyị gbara otu ahụ ọ gọziri Pọl ọ bụrụkwa na anyị ahụ otu Jehova si agọzi anyị o nwere ike ime ka ọ na-agụ anyị agụ ime ihe ahụ otu nwanna nwaanyị si Poland aha ya bụ Lisina sịrị mgbe ụfọdụ ọ naghị agụ m agụ ịga oziọma karịchaa mgbe ike gwụrụ m ma m gacha oziọma lọta ụdị obi ụtọ m na-enwe na-adị m ka enyere m ihe pụrụ iche n'ihi ya ka anyị hụ ihe anyị nwere ike ime ma ọ bụrụ na ọ naghị agụ anyị agụụ ime ihe anyị kpebiri ime paragrafụ nke iri na otu ajụjụ olee otu Jehova nwere ike isi nyere anyị aka ị na-ejide onwe anyị kpee ekpere ka Jehova mee ka ị na-ejide onwe gị onye na-ejide onwe ya anaghị eme ihe ọjọọ na-agụ ya agụụ ma mmadụ kwesịkwara ị na-ejide onwe ya ka o nwee ike ime ihe ọma o kwesịrị ime karịchaa ma ọ bụrụ na ime ihe ahụ siri ya ike ma ọ bụ na ọ naghị agụ ya agụ ime ya Chọta na mmadụ ijide onwe ya so na mkpụrụ nke mmụọ nsọ n'ihi ya rịọ Jehova ka onye gị mmụọ nsọ ya ka o nyere gị aka ị na-akpa agwa a dị ezigbo mkpa nwanna David anyị kwuburu okwu ya kọwara otu ekpere si nyere ya aka ọ chọrọ ị na-amụchikwu ihe anya ọ sịrị m rịọrọ Jehova ka o nyere m aka ka m na-ejide onwe m Jehova nyere m aka mewepụtakwuo oge m ji na-amụ ihe n'onwe m na-amụchikwa ya anya paragrafụ nke iri na abụọ ajụjụ olee otu ihe e kwuru na Eklesiastis isi iri na otu amaokwu nke anọ nwere ike isi nyere anyị aka ime ihe anyị kpebiri ime n'ofe Jehova echela ka ihe niile dị otu ha kwesịrị ịdị n'uwe ochie a enwere ike onweghị mgbe ihe niile ga-adị otu ha kwesịrị ịdị ọ bụrụ na anyị echewe ka ihe dịrị otu o kwesịrị enwere ike anyị agaghị eme ihe anyị kpebiri ime Eklesiastis isi dị n'otu otu amaokwu nke anọ sịrị onye na-ele ifufe anya agaghị agha mkpụrụ onye na-elekwa igwe ojii anya agaghị ewe ihe ubi otu nwanna aha ya bụ Daniel sịrị o nweghị mgbe ihe niile na-adị otu ha kwesịrị ịdị n'ihi ya anyị ekwesịghị ichewe ihe anyị kwesịrị ime bụ ịmalite mewe ihe anyị chọrọ ime otu nwanna bi na Uganda aha ya bụ Paul kwuru ihe ọzọ mere na anyị ekwesịghị igbu oge tupu anyị ebido ime ihe anyị kpebiri ime ọ sịrị ọ bụrụ na anyị emewe ihe ahụ n'agbanyeghị ihe ndị na-eme ka o siere anyị ike Jehova ga-agọzi anyị paragrafụ nke iri na atọ ajụjụ gịnị mere o ji adị mma ka anyị malite obere obere mewe ihe anyị kpebiri ime malite ime ya obere obere ihe ga-eme ka ihe anyị kpebiri ime ghara ị na-agụ anyị agụụ nwere ike ịbụ na o yiri ihe siri anyị ike omume ọ bụrụ otu ahụ ka ọ dị gị gbalịa kebie ya obere obere ọ bụrụ na e nwere àgwà ị chọrọ ịmụta ị na-akpa gbalịa bido ịkpa ya obere obere ọ bụrụ na ihe ikpebiri ime bụ ịgụcha Baịbụl hazie ka ịmalite iji obere oge na-agụ ya o siri nwanna tomas anyị kupụrụ okwu ya ike ịgụcha Baịbụl n'otu afọ otu o kpebiri ọ sịrị achọpụtara m na ebe m kpebiri na-agụ otu oge buru ibu n'ihi ya m kpebiri ịgbalị ọzọ ma m kpebiziri na-agụ paragraf ole na ole kwa ụbọchị ma na-echebara ha echiche o mere ka ịgụ ya tọwa m ụtọ ka ọ na-atọkwu nwanna Thomas ụtọ ọ malitere iji oge bukwuru ibu na-agụ ya o mechakwara gụchaa Baịbụl otu o kpebiri ihe edere n'ala ala peji sịrị gụọ akwụkwọ bụ rite uru na mmụta a na-enweta n'ụlọ akwụkwọ iji ozi ọchịchị Chineke peji nke iri ruo na nke iri na otu paragrafụ nke anọ ihe edere n'ala ala peji agwụla ike agwụla gị ma e nwee ihe ndị mere ka ọ na-esiri gị ike paragrafụ nke iri na anọ ajụjụ olee ihe ndị nwere ike ime ka o siere anyị ike ime ihe anyị kpebiri ime ọ dị mwute na n'agbanyeghị otu o si na-agụsi anyị agụ ike ma ọ bụ otu anyị si na-ejide onwe anyị ka anyị nwee ike ime ihe anyị kpebiri ime ihe ụfọdụ nwere ike ime ka o siere anyị ike dịka ihe atụ ihe anyị na-atụghị anya ya nwere ike ime ka anyị ghara inwe oge anyị ga-eji na-eme ya nsogbu nwere ike ime ka anyị daa mba ike agaghịzi adị anyị ime ya n'ihi ezughị oke anyị nwere ike imejọ ihe ya eme ka o siere anyị ike ime ihe anyị kpebiri ime ike nwekwara ike ịgwa anyị gịnị nwere ike inyere anyị aka ma e nwee ihe mere ka anyị ghara ime ihe anyị kpebiri ime paragrafụ nke iri na ise ajụjụ ọ bụrụ na e nwee ihe mere ka o siere anyị ike ime ihe anyị kpebiri ime ọ pụtara na anyị agaghịzi emeli ya kọwaa cheta na e nwee ihe mere ka o siere gị ike ime ihe ikpebiri ime ọ pụtaghị na ị gaghị emeli ya Baịbụl kwuru na nsogbu nwere ike ịbịara anyị ọtụtụ ugboro ma o mekwara ka o doo anya na anyị ka ga-emeli ihe anyị kpebiri ime karịchaa ma Jehova nyere anyị aka abụ ọma nke otu narị iri anọ na ise amaokwu nke iri na anọ sịrị Jehova na-enyere ndị niile na-ada ada aka ọ na ekwulitekwa ndị niile ike gwụrụ nwanna Filip anyị kwuburu okwu ya sịrị anaghị m elekwasị anya n'oge ndị m na gị ihe m kpebiri ime kama m na-elekwasị anya n'oge ndị m malitere mewekwa ya nwanna David anyị kwuburu okwu ya sịrị enwee ihe ndị mere ka o siere m ike ime ihe m kpebiri ime m na-ele ha anya ka ohere m ga-eji gosi otu m hụrụ Jehova n'anya ọ bụghị ka ihe ga-egbochi m ime ihe ahụ n'eziokwu ọ bụrụ na anyị a na-agba mbọ ka anyị mee ihe anyị kpebiri ime ọ bụrụgodị na o siri anyị ike anyị na-egosi Jehova na anyị chọrọ ime ihe dị ya mma obi ga-adịkwa ya ụtọ ma ọ hụ ka anyị na-agbalịsi ike ime ihe anyị kpebiri ime paragrafụ nke iri na isii ajụjụ olee ihe anyị nwere ike ịmụta ma o siere anyị ike ime ihe anyị kpebiri ime mụta ihe n'ihe ndị mere ka o siere gị ike chee gbasara ihe kpatara ya jụọ onwe gị sị enwere ihe m ga-eme ka ihe a ghara ime n'oge ọzọ mgbe ụfọdụ ọ bụrụ na o siri anyị ike ime ihe anyị kpebiri ime o nwere ike igosi na anyị agaghị emeli ihe ahụ ichee na ọ bụ otu ahụ ka ọ dị gị lebagharịa ihe ahụ ikpebiri ime anya ka ị mata ma ọ bụ ihe gị nwa ka ga-emeli Jehova agaghị ewere ya na imeela ihe ọjọọ ma ọ bụrụ na emeghị ihe ikpebiri ime bụkwanụ ihe ị na-agaghị emeli ihe edere n'ala ala peji sịrị ịchọọ chọọ gbasara ya gụọ isiokwu bụ setepụ ihe mgbara ọsọ ị ga-eruli ma nwee ọṅụ nke gbara n'ụlọ nche Julaị 15 2008 ihe edere n'ala ala peji agwụla paragrafụ nke iri na asaa ajụjụ gịnị mere anyị kwesịrị iji na-eche gbasara ihe ndị anyị merela na-eche gbasara ihe ndị i merela Baịbụl kwuru sị Chineke abụghị onye ajọ omume ọ gaghị echefu ọrụ unu ndị Hibru isi isi amaokwu nke iri n'ihi ya gị nwa ekwesịghịkwa ichefu ihe ndị i merela na-eche banyere ha o nwere ike ịbụ na i mere ka gị na Jehova bido ịdị na mma na ị na-agwa ndị ọzọ gbasara ya ma ọ bụkwanụ na imeela baptizim ị ka nwere ike ị na-agba mbọ na-eme ihe ndị kpebiri ime ugbu a otu ahụ ị gbara mbọ mee n'oge gara aga paragrafụ nke iri na asatọ ajụjụ gịnị ka anyị kwesịrị na echeta ka anyị na-agba mbọ ime ihe anyị kpebiri ime n'enyemaka Jehova ị ga-emeli ihe ikpebiri ime obi ga-adị gị ụtọ otu ahụ ọ na-adị onye na-akwọ ụgbọ mmiri ma o ruo ebe ọ na-aga ma cheta na ọtụtụ ndị na-akwọ ụgbọ mmiri na-eji obi ụtọ na-aga ebe ha na-aga ka ị na-agbasikwa mbọ ike ime ihe ndị ikpebiri ime n'ofe Jehova ị kwesịkwara ịgbalị na-ahụ otu Jehova si enyere gị aka ime otu ahụ obi ga-adị gị ụtọ ka ị na-agbalị ime ihe ikpebiri ime n'ofufe Jehova ọ bụrụ na ike agụụ gị Jehova ga-agọzikwu gị n'ọdịnihu ihe edere na foto eji kọwaa paragrafụ nke iri na asatọ mata otu Jehova si enyere gị aka ka ị na-agbalị ime ihe ndị ikpebiri ime ka anyị na-agba mbọ ime ihe anyị kpebiri ime n'ofe Jehova gịnị ka anyị nwere ike ime ka ọ gụsịkwuo anyị agụụ ike ime ihe anyị kpebiri ime Gịnị ka anyị nwere ike ime ma ọ bụrụ na ọ naghị agụ anyị agụ ime ya? Olee otú anyị nwere ike isi na-ele ihe ndị mere ka o siere anyị ike ime ihe anyị kpebiri ime anya? Abụ nke otu narị na iri abụọ na isii mụrụ anya ka okwukwe gị sie ike dị ike. Isiokwu agwụla.